ndị hibru isi nke ise n'ihi na onye isi ọ ọbụla ebe esi n'etiti mmadụ wepụta ya ọ bụ n'ihi mmadụ ka a na-edo ya onye isi nchụaja n'ihe dịrị Chineke ka o wee na-eche onyinye na àja dị iche iche n'ihi mmehie n'iru Chineke ọ bụkwa onye pụrụ iwere nwayọọ na-emeso ndị na-amaghị ihe ndị na-ejehiekwa ejehie n'ihi na adịghị ike dịkwa ya onwe ya gburugburu n'ihi nke a o jikwa ụgwọ iche àjà n'iru Chineke n'ihi mmehie dịka ọ na-echere ndị Izrel otu ahụ ọ na-echekwara onwe ya ọ dịghịkwa onye ọbụla na-anara nsọpụrụ a n'onwe ya kama mgbe Chineke na-akpọ ya ọbụna dịka ọ kpọkwara Erọn otu a Kraịst enyeghịkwa onwe ya otuto ka e wee mee ya onye isi nchụàja kama ọ bụ onye sịrị ya ọbara m ka gị onwe gị bụ mụ onwe m amụwo gị taa dịka o si kwukwa n'ebe dị iche sị gị onwe gị bụ onye nchụaja ruo mgbe ebighị ebi dịka usoro Melkizedek si dị onye n'ụbọchị nke anụ arụ ya mgbe o wee sịrị ịkwa akwa siri ike na anya mmiri chee ekpere na arịrịọ n'iru onye ahụ pụrụ ịzọpụta ya n'ọnwụ mgbe a nụsịkwara olu ya n'ihi na ọ tụrụ egwu Chineke ọ bụ ezie na ọ bụ ọkpara ma ọ mụtara ịṅa ntị ya site n'ahụhụ niile ọ hụrụ ebe e mesịrị ya ka o zuo oke wee ghọrọ ndị niile na-aṅa ya ntị onye na-ewetara ha nzọpụta ebighị ebi onye Chineke tụrụ aha onye isi nchụaja dịka usoro Melkizedek si dị onye okwu anyị nwere ikwu banyere ya dị ukwuu dịkwa ike ịsụgharị asụsụ ebe unu ghọworo ndị nwere ntị ike n'ihi na mgbe unu kwesịrị ịbụ ndị ozizi n'ihi oge ọ dị unu mkpa ọzọ ka mmadụ zie unu ihe bụ ihe ozizi mbụ nke mmalite okwu si n'ọnụ Chineke pụta unu aghụghọkwa ndị mmiri ara dị mkpa ọ bụghị nri siri ike n'ihi na onye ọ bụla nke na-eketa mmiri ara bụ onye aka anwaghị ya n'okwu ezi omume n'ihi na ọ bụ nwa ọhụụ ma nri siri ike bụ nke ndị tozuru oke ndị a nghọta ha n'ihe omume ha na-eme mgbe dum ịtụle ihe ọma na ihe ọjọọ